ala Igbo onye Ụmụahịa, Abịa Steeti, Naijiria Lekwe m, asala m anọ m ebe a. Ụmụnne m ndị Igbo, unu mee sọskraịb n'ime Dumbarị TV n'ime YouTube unu lee unu gee vidiyo na mmere. Subscribe to Dumbarị TV YouTube and watch and hear this my video. ‘Yan uwana ku yi subscribe cikin Dumbarị TV a kalla ku ji wannan bidiyon. Ce ce ce ce ce Igbo mmanụ eh Igbo kwanu eh Igbo rienu eh nwonu nwonu zụọnụ rienu ṅụọnụ Igbo lile nọ n'unukwu ezuonu Eh. ọ dịghị onye na-aza aha nne ya onye ọlala la aza aha nne ya ndị Igbo eh, ndị Igbo eh, ndị Igbo eh, onye ọwụla ndị Igbo a na-akpọ uru onye ọbụla na-epo ntị ya la ihe na m na-ekwu ugbu a olee otu nne nna gị wu onye igbo nne awụrụ onye igbo unu gị nọ n'ụlọ unu na-asụ asụsụ igbo kama ụmụ unu ndị unu mụrụ n'afọ unu ha amụghị ịcha asụ asụsụ igbo ịlasụrụ nwatakịrị asụsụ igbo ịlasụrụ gị ingilish ọnọdụ ihe dị ihe kena ee ndị igbo anyị gịnị mere unu na-eji eme otu okwu na ekwu bụ ndị igbo ebe niile ha nọ n'ụwa onye ọwụrụ unu mepọta unu na ihe na ekwu bụ unu bido taa la-asụrụ ụmụnụ asụsụ igbo ka ụmụnụ mara aka anyị na aka ịkpa ụmụnụ mara otu esi asụ asụsụ igbo ụmụnụ mara otu esi ede ma na-akụkwa asụsụ igbo ọ dịkwa n'ihe nwere otu nwa afọ ala igbo gị ikikwu nwa okorobịa nwa agbọghọbịa onye ahụ nwa ahụ nwa afọ ala igbo ka ma ọ naghị anụ ọ naghị asụ ikwuo ihe nna anyị anaghị asịrị anyị o nna anyị anaghị asịrị anyị maka gịnị olee otu unu ga isi were asụsụ unu lufuo were na unu fuo ọ dịghị gị ma unu na asụsụ ndị ndị ọ otu ha na-eme onye ebe ọbụla ha nọ n'ụwa dịka ha na-asụrụ ụmụ ha asụsụ ha ụmụ ha niile otu ka ha ga-eche asụsụ ha ndị Igbo ndị otu ndị Igbo ga-iche ka Igbo ga-iche aga dị iche ha ọdịmdetọ a unu mara asụrụ ọkpụwụ na asụsụ Igbo mee di ya de ma ego agụ ma ịsụ ma omenala Igbo niile unu na-eji ha na-eji ha ka ha mara ka ha mara anyị na aka ịkpa ka ha mara omenala Igbo ka ha mara otu ha gị asụsụ Igbo ka ha mara otu ha gị ede asụsụ Igbo ka ha mekwara ka ha makwara otu eji agụ asụsụ obi eji esiwo tempa o ọ dịghị onye chilere ụta onye ọbụla amụrụ ya amụ ọ dị ezigbo ote mkpa ndị bụ ụmụnne m o biko ọ dị ezigbo ote mkpa ihe m na nna gwa unu unu mee ihe na nna ekwukwu unu bido taa unu bido lasụrụ ụmụ unu asụsụ Igbo unu lasụrụ ụmụ unu asụsụ Igbo yẹn ṣíwọ́ tẹ́mùtà o.